AWR Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ndị ọma na-ege ntị ana m ekele unu obidom ụtọ na anyị ga-enwekwa ohere ịnọkọkwa tụgharịa uche n'okwu ahụike n'ihi na ahụike bụ ihe dị oke mkpa ugbu a ka anyị leba anya n'ihe gbasara izu ike akwụkwọ nsọ sịrị na akwụkwọ ọpụpụ isi iri abụọ amaokwu nke iteghete ọ sịrị ụbọchị isii ka ị ga-alụ ọlụ gị jee ozi gị niile ụbọchị nke asaa bụ ụbọchị izu ike Chineke gị nwere asị m anyị zuo ike ịlụ ọlụ n'ụbọchị isii ụbọchị nke asaa izu ike mana ọ bụghị sọ ụbọchị nke asaa ka anyị na-ezu ike onye lụsị ọrụ n'ụbọchị ọbụla ọlọta ozu ike ka ihe mere anyị ji ezu ike ọ bụ na ike na-agwụ ahụ anyị agwụ onye ọma na-ege ntị ị ga-ekweta nke a m na-ekwu na anyị lụsị ọrụ na ike na-agwụ gị ike gwụ gị ihe ahụ gị na-agwa gị bụ ka ị gaa zuru ike ezumike a na-ekwu okwu ya bụ ahụ gị ga na-ezu ike echiche gị ga na-ezu ike ọnụ gị ga-ezu ike anya gị ga na-ezu ike ntị gị gakwa na-ezuru ike nke a bụ ezumike zuru oke onye lụrụsịrị ọlụ kwesịrị izu ike ọ bụghị onye na-elube ọlụ ọ chọwa ka o zuru ike ka otu anyị ga-esi wee zuru ike e nwere ọtụtụ ụzọ mmadụ ga-esi wee zuru ike onye lọtara ọrụ nwere ike dinara na ebe ndina ya hie ụra nke izu ike ị nwekwara ike pụọ na ihe ndị nke ahụ na-egbu ihe ị na-arụ mgbe ọbụla mgbe ọbụla gaa mee ihe ọzọ na-abụghị ọrụ ahụ ị na-arụ ka bụ ụzọ ọzọ esi ezu ike n'ihe ihe ịma atụ ọ bụrụ na ị bụ onye nọ n'ime ụlọ ọrụ ọ nke a na-akpọ ọfịs na-ede akwụkwọ na-ede akwụkwọ na-ede akwụkwọ ị chọrọ izuru ike nwee ike si n'ebe ahụ nọ na-ede akwụkwọ pụọ bịa were oche nọrọ na-ele ụmụ nnọnọ ebe ha na-efegharị mgbe ị na-ele ha onwe otu ahụ gị ga-eji wee bịa daa jụụ obi gị apụọ n'oke ọrụ ahịa ị na-arụ nke bụ ezumike ezumike dị mkpa n'ihi na ahụ anyị bụ ọlụsị ọlụ ezuru mgbe ahụ anyị na-ezu ike ọ na-eme nkwado ọ na-eme njikọta ọ na-emekwa nlọghachi iji dị na njikere ịlụ ọlụ ọzọ anyị kwesịghị ịbụ ndị ga-alụ ọlụ na-agaghị ezu ike izu ike dị mkpa ụmụnta na-ezu ike ha gbasịsịa ọsọ gụdisie egwu gasị akwụkwọ lọta ike na-agwụ ha a na-asị ha gaa zuru ike mgbe ụfụ asị na a na-akpọ ya siesta ga-arahụ ụra ehihie ọ bụ ya izu ike ka zuru ike ndị okenye na-arụ ọrụ kwesịrị ha lọta ha zuru ike ka ụdịrị izu ike anyị kwesịrị ị na-enwe awa ole ka mmadụ kwesịrị iji zuo ike n'ụbọchị ndị ọkachamara na-agwa anyị na ụmụntakịrị kwesịrị izu ike ihe opekarịa mpe awa iri n'ụbọchị nke pụtara na ha kwesịrị ị na-enwe mgbe ha ga-eji na-arahụ ụra na-arahụ ụra n'oge ndị nne na nna bụ ndị na eji ọrụ hie ụra n'ụbọchị were zuo ike ọ bụghị ị na-ehi ụra ị na-eche echiche banyere otu ị ga-esi kwụọ ụgwọ ụlọ ị na-eche echiche banyere otu ị ga-esi zụọ akwụkwọ ọ bụ ọra ị ga na-ehi echiche ga apụọ n'ihe ndị a niile onye na-eche echiche anaghị ezu ike chetakwa na mbụ sị m na izu ike bụ na echiche gị ga na-ezu ike ụkwụ gị ga na-ezu ike aka gị ga-ezukwa ike anya gị ga-ezu ike ọnụ gị ga-ezu ike ntị gị ga-ezuru ike mana ihe anyị na-achọpụta bụ na ọtụtụ ndị ga na-asị gị na ha na-ezu ike mana echiche ha ha nọkwa ebe ha na-eme ọgbakọ ha na echiche ha na-eme ọgbakọ ha anaghị ezu ike ihe niile gafere n'ogbe nnụnụ niile bere n'ime abalị ha ga-ama ha ga-agwa gị nke a abụghị izu ike anyị kwesịrị anyị ga izu ike anya wepụ ihe niile bụ mkpa tụsa ya n'ụkwụ chineke zuru ike mana unu matara na onye chọrọ izu ike na-achịsa ihe niile ọ bụ mmadụ ọ na-ebukwa ihe n'isi zuru ike a na-ebu ihe n'isi ezu ike ị ga-ebutu ibu ibu dọwa ya n'ala were ụkwụ gị chịsa n'elu ebe ndokwa ụkwụ were azụ gị dinara na-ezu ike izu ike dị mma mana onye ọbụla na-anaghị ezu ike ọrịa ga-abịa ya ngwa ngwa ọrịa bịa ngwa ngwa ihe onye ahụ chọburu ka o nwee ike metacha ọ ga-emetachakwa ya ọ gaghị emetachakwa ya ọ bụ ya bụ ọdịmkpa ọ dị na onye ọbụla ga na-ezu ike ụmụaka na-aga akwụkwọ ga-ezu ike anyị akwadoghị na nwata ga-aga akwụkwọ ga-aga akwụkwọ site n'ụtụtụ elekere onye asaa nke ụtụtụ nọgide n'ụlọ akwụkwọ ruo elekere onye anọ nke dachi chekwana mgbe o ji ezu ike asị ka o wee matacha akwụkwọ niile gotacha akwụkwọ niile dị n'ụwa nwata ahụ ọ na-ezu ike ụmụaka kwesịrị agụrụ akwụkwọ rue ihe dịka ehihie elekere iri na abụọ ma elekere abụọ nke ehihie ala ga zuru ike ọ bụrụ ma e nwere ihe ndị asị ma eme nke bụ ọrụ nke a ga-arụ n'ụlọ arụọ ya n'ụlọ enye ohere mgbe a ga-eji zuo ike izu ike dị mkpa ka ụmụ anyị wee nwee ezigbo ahụike ka ndị nne na nna nweekwa ezigbo ahụike ma ndị nkụzi onye nkụzi na-ezube ike agaghị anọ metacha ihe niile o kwesịrị ime ụmụ akwụkwọ na-ezube ike agaghị adị otu ha kwesịrị ịdị ezinụlọ ndị bi n'ime ya na-anaghị ezu ike ha ga na-enwe ọgba aghara n'ihi ndị na-ezughị ike ha ga na-abụ ndị ihe na-ewu iwe ọsịsọ nke bụ eziokwu bụ na onye na-ezube ike agaghị ekwe ka ndị ọzọ zuo ike anyị kwesịrị ka anyị na-ezu ike ma kwadokwa ka ndị ọzọ bụ ndị nọ anyị nso ma ndị ezinụlọ anyị ndị agbata obi anyị ka ha nwee ezumike anyị ekwesịghị ịbụ ndị ga na-egbochi mmadụ ka hapụ izu ike izu ike dị mkpa ka anyị wee were nke akpọrọ ihe n'ihi na anyị ike anyị ga-enwe ike anyị ga-eji wee gbaa ọsọ nke nọ n'ihu nke a bụ okwu dị mkpa nke anyị lebara anya taa ejikọm aka na okwu adabara nke ọma na ndị ọma na-ege m ntị na nri tinye isi ihe ndị a n'ọlụ na unu ga-enweta nke ka nke n'ime ndụ unu na ahụike nke ezinụlọ ka ọ dịnụ ndị be anyị onye ọma na-ege ntị ka anyị kelee nwanne anyị nwoke nnamdi ogidi onye nyere anyị ozi ọma nke ahụike n'ụbọchị taa anyị na-asị ka chineke gbaa gị ume ka chineke nye gị ezumike n'ime kraịst site na n'ime ụwa anyị nọ n'ime ya anyị zuo ike raa ụra n'ime ụwa ọ ga-aka mma mgbe anyị ga-anwụ ka anyị nwee ezumike n'ime kraịst ma na-asị onye ọma na-ege ntị izu ike dị mkpa n'ime ndụ anyị zuo ike ka ị nwee ogologo ndụ na ahụ isi ike imela nwanne anyị nwoke nnamdi ogidi onye ọma na-ege ntị kpọtụrụ anyị na 070 07063637224 07063637224 ọ bụ na ọ nwere ajụjụ ịchọrọ ịjụ anyị ma na ọ nwere ntụziaka nke chọrọ inye anyị chekuta na ndị aba central district ga-enye anyị abụ dị ụtọ ndewonu bụla onwe gị n'ihi ọnọdụ gị chere oge nke Chineke ọ ga-aza ekpere gị jisi okpukpe gị ike ọ ga-aza ebere gị jisi okpukpe gị ike gị na-ezekwa ike ndị sda amaokwu aba unu emeela na abọmankunu nyere anyị taa ee gị onye na-ege ntị echegbula onwe gị site na anyị nwere jizọs onye nọ n'oche eze ya amen onye ọma na-ege ntị ka anyị nọ nwayọ mgbe nwanne anyị nwoke emmanuel olivi ga-abata nye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ ezi nwafọ igbo ndewo amara chineke baara gị ụba ebere ya na-adịghị agwụ agwụ zụra gị oke ana m eweta gị ozi chineke ọzọ n'oge a isiokwu m na-ewetara gị n'ugbu a sị ọzịza nye oke echiche ọzịza nye oke echiche anyị na-ewere ihe ọgụ nke akwụkwọ nsọ anyị n'akwụkwọ azaya isi iri atọ amaokwu nke iri abụọ na otu azaya isi iri atọ amaokwu nke iri abụọ na otu ọ na-ekwu otu a ntị gị abụọ ga-anụkwa okwu n'azụ gị si nke a bụ ụzọ jee na ije n'ime ya mgbe unu na-eche iru unu n'aka nri na mgbe unu na-eche iru unu n'aka ekpe ka anyị mechie anya kpee ekpere nna anyị anyị na-arịọ ka ime ka anyị mara ihe ị ga-ekwuru anyị n'oge oke echiche n'aha Jizọs amen emeela ndị mmadụ ụra agaghị n'anya kedu banyere nke a n'afọ gara azụ 2020 afọ puku abụọ na iri abụọ bụ afọ ụwa na-agaghị echefu ọrịa nke a na-akpọ covid-19 nke mekpụrụ ụwa ọnụ ọtụtụ mmadụ banyere n'ihe isi ike echiche ka echiche ka onye ọbụla dịra dịka mgbe ahụhụ bara ụba ọtụtụ ihe mere ọtụtụ mmadụ mmadụ ha nwụrụ ndị a maara aha ha nwụrụ ndị bụrụ enyemaka nye ezinụlọ n'ebe dị iche iche bụ ndị nwụrụnụ tinye ọtụtụ mmadụ n'oke echiche ọnọdụ ọchịchị ụwa nke na-amaghị ebe ọchịsara isi na-ewetara ndị mmadụ obi ọlịlọ mmiri n'ime ọnọdụ a echiche aghọzie nri a na-eri eri ọtụtụ mmadụ nwere ọbara mgbali elu n'ihi oke echiche ndị ahụike emeela ka anyị mara na otu n'ime ihe na-akpata ọbara mgbali elu ọrịa ọbara mgbali elu bụ oke echiche ndị na-enweghị ego na-eche ndị nọ n'ọrịa na-eche ndị na-amụtabeghị nwa na-eche ndị ụmụ ha na-alụbeghị dị na-eche onweghị onye dị n'ụwa a na-anaghị eche echiche ma ọ dị iche dị na mmadụ ịtụ atụmatụ na mmadụ iche echiche mmadụ iche echiche bụ mgbe na ịhụrụ onwe gị dị ka olileanya afọdụkwaghị ọtụtụ mmadụ ndị gara nụ ga-akwụgbu onwe ha site n'eriri ma ọ bụ na ịṅụ ọgwụ dị ike ma ọ bụ ịṅụ ihe na-ekwesịghị ọṅụṅụ bụ ndị cherenụ n'ụwa ha agwụla ma n'oge a ana m achọ ime ka ị mara na dị ọsịsa ma ọ bụ ọzịza nke ị pụrụ inweta n'oge oke echiche otu n'ime ihe m na-achọ ime ka ị mara n'oge a bụ nke a ọ dị dị ụtọ ha nke Chineke kwere gị nke n'ihi anaghị ewepụta ohere ịmụta ihe n'okwu Chineke ị naghị amara nkwa ndị ya n'ihi na ọ bụ ịmara nkwa ndị ahụ gị kwere na nkwa ndị ewe ha ga-apụrụ ịbụ ọgwụgwọ n'ọsịsa ọsịsa na ọzịza nye oke echiche ọ bụrụ na ị ga-ekwe n'oge a ịbịaru chineke nso akwụkwọ nsọ na-eme ka anyị mara na ntị gị abụọ ga-anụ okwu n'azụ gị gịnị ka nke a na-apụta mgbe chineke na-akpanyere gị ụka na ntị mgbe chineke na-eme ka anya gị mara ihe mgbe chineke na-eduru gị gaa ruo n'okwu ya mgbe chineke na-akpanyere gị ụka n'inweghị ikesa n'onwe gị baịbụl na-asị na ntị gị abụọ ga-anụ okwu n'azụ gị ọ ga-asị gị jewe ije n'ebe a ma ọ bụ n'aka nri ma ọ bụ n'aka ekpe ọ ga-abụ ihe ịtụnanya ọ ga-abụ ihe dị mma ọ ga-abụ ihe ọṅụ na chineke nwere ike ịkpanye gị ụka sị gị gaa n'aka nri ma ọ bụ gaa n'aka ekpe na ndụ a ị bịaruola mgbe ị bịaruru n'ụzọ ịmaghị ebe ị ga-aga aga ịmaghị ụzọ ịmaghị ebe ị ga-aga aga ka ị na-amaghị nọ n'oge mgbagwoju anya o nwere ike chineke ezipụta otu onye ga-ejụọ ya ole gị ụzọ pụrụ ebe a onye ahụ asị gị chee otu a iche na ọ bụghị mere ya ọ bụghị mere ya akwụkwọ nsọ na-eme ka anyị mara na ntị gị abụọ ga-anụ olu n'azụ gị n'oge echiche akpọ gị n'oge a ịdịnye aka n'aba agaghị abụ ọsịsa ya ịkọsi Chineke okwu abụghị ọsịsa nye mkpa ịbịa na-atụnye ndị gị na ha malitere iche na ndị na-agbakala gị n'ọsọ agaghị abụ ọzịza anya ya ịmalite n'ụzọ a ị ga-abanye n'oke echiche ka n'oke echiche ma ọ bụrụ na ị ga-ewedata onwe gị nwee ike tọgbu onwe gị n'okwu jizọs sahie akwụkwọ nsọ chineke ga-akpanyere m ụka ntị gị abụọ nke a na-anaghị anụ ihe ga-anụ ihe ọ ga-eme ka ntị gị nke a na-achọghị imepu emepu ka o mepuo ị ga-anụ olu n'azụ gị ọ bụghị naanị n'azụ gị ị ga-anụ okwu n'ime isi gị ị ga-anụ okwu n'aka gị ị ga-anụ okwu n'ụzọ gị nke ga-ese nwa nwa jee otu a meghị otu a nke a bụ nkwa chineke wee kwere gị o oh, ana m akpọkụ gị nwa chineke ana m emeghachi ime ka ị mara na chineke ka na-agwa ndị mmadụ okwu ọ pụrụ ịgwa gị okwu n'oge oke echiche n'oge oke mkpa chineke pụrụ ịgwawa okwu nke si gị meghe otu a jee ebe a zute onye a mee ihe a ị nwere ike inwe nhuku dị otu a ee ole ụzọ isi enwe ya ụzọ isi enwe ya bụ na ị ga-amalite iji onwe gị nye chineke ịmalitewala iche banyere ọnọdụ ụwa ị ga-anọ n'ihe mgbu ka ihe mgbu temalite ichewe ihe chineke ga-eme na ihe ọ pụrụ ime na ihe ọ ga-eme na ihe ndị na omena ị ga-enwe olileanya nke ichere ọdịnihu chineke ka na-agwa ndị mmadụ okwu taa ka site n'okwu agwa gị ugbu a chineke na-agwa gị okwu ọ na-agwa gị okwu gịnị ka ọ na-asị gị mee ihe ọ na-agwa gị ma bụ nka na oke echiche agaghị egbo mkpa ka na ime atụmatụ pụrụ igbo mkpa site na nduzi nke chineke ya mere nye chineke ohere ka ọ gwa gị okwu nye ya ohere ka ọ kaara gị ihe nye ya ohere ka o memara gị ihe ntị gị abụọ ga-anị ya ị ga-enwekwa ọṅụ mgbe ị ga-eme ya ana m arụ ka chineke mepụọ ntị gị n'oge a ka ị wee nụta okwu ya nke na-asị gaa n'ụzọ nke a ma ọ bụ n'ụzọ nke a mgbe ị na-eme ya ngọzi ya ga-abụ nke gị ka ọ dịrị gị na mma ka anyị kpee ekpere chineke biko n'oge a nwanne m nwaanyị nwanne m nwoke chọrọ ịnụ okwu n'ọnụ gị gwa ya okwu n'ihe nke ọ ga-eme n'aha jizọs bụ onye anyị amen unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World ọma na-ege ntị anyị ekelela nwanne anyị nwoke emmanuel levi onye nyere anyị ozi ọma nke taa na-achekwutara anyị na onweghị ihe anyị ga-enweta n'ime oke echiche hapụ echiche n'ime aka chineke ihe ọbụla nke na emeghị obi ọjọọ n'ime ụwa anyị nọ n'ime ya chefuo ya ma chee ịhụnanya nke chineke tinye ya n'aka jizọs ọ ga-enyere gị aka ọ ga-agbapụta gị zọpụta anyị ka anyị wee keta alaeze nke chineke site na nke a bụ oke nke kachasị mkpa iketa n'ime ụwa anyị nọ n'ime ya imela onye mgbasa ozi emmanuel levi anyị na-asị ka chineke nọnyere gị n'ezinụlọ gị ka ngọzi chineke dakwasị unu na oziọma nke idere anyị taa otu aka ka anyị jikwa na-ekele ndị na-erute anyị nso ma ndị na-ahụ anyị na-ekele sị na chineke na-alụ ezi ọlụ site na ndị na-ezisa ozi ọma anyị na-ekele nwanne anyị nwoke onye okenye gibson chioma anyị na-asị ka chineke nọnyere gị ka chineke gbaa gị ume n'ime okwu ya otu aka ka njikwa na-ekele nne anyị mama Ngozi. anyị na-asị ka ịhụnanya chineke chia n'ime ezinụlọ gị ime na n'ekpere nke ị na-ekpere ndị mgbasa ozi ka chineke nọnyere gị n'ezinụlọ gị otu aka ka anyị jikwa na-ekele nwanne anyị nwoke emeka onye bi na ikeneremo ogun steeti anyị na-asị ka chineke gbaa gị nwanne anyị nwoke kpọrọ anyị na-asị na oziọma nke ya nụrụ n'ụbọchị a na o nyere ya obi ụtọ na ọ na-agba ya ume ọ dị ka ya nwa ka onye mgbasa ozi na-agwa okwu ma na-asị oziọma nke ahụ ị nụrụ agaghị efu ọhịa n'ime ndụ gị ịnụwo ya chineke akpọwo gị ọ ga-ezi gị ụzọ ọ ga-enyere gị aka n'ihe ọ bụla nke ị ga-eme n'ime ụwa ka anyị kelekwa True Child onye kpọrọ anyị site na mmụọ. ogun steeti anyị na-asị ka chineke na-agba unu ume ka chineke gọzie unu n'ihe ọbụla nke unu na-eme eziokwu nke ị nụrụ ekwensu aga ga-anapụ gị ya n'aha jizọs amen imeela onye ọma na-ege ntị anyị na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagojugị anya ịchọrọ ịjụ gbalịa rutena anyị nso n'ụzọ dị otu a adventist world radio pmb 21244 Ikeja Lagos Nigeria maọbụ gị kọrọ anyị n'ekwentị na 070 6363 7224 070 6363 7224 emeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekeleela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enweta bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosemary gine lawrence na si echi ka anyị zukọkwa mbe gboo